cái quấn này vậy bà nghe chứ đừng có bài nào ehe nna anyị ọ kwana maka nwanne m nwoke nwanne m nwoke ọdụ nnụ ịmakwa na ya nwanne m nwoke na-emechi mmadụ na nwanne m nwoke na ọnụ ụlọ sị kpabịa ojebe n'ime ọhịa jee inye mkposi n'ime ọhịa ọ rapụ ụlọ jebe n'ime ọhịa ya bụ eh, omume eh, ọ gbara m ọ na-aza anyị ozi eje mkposi ụchaa n'ọnwụ nke gbara ya jebe mkposi eh? n'ime ọhịa o nwebere ihe mere ka nkọwalị ya ụlọ ọbara ije mkposi n'ime ụlọ chaa chaa n'ọnwụ nna na na-eji ime mgbe nsị ka m gwa gị o nwe ka ọ dị ịgotago ihe a nnukwu ihe ihe iyi eme ọ na agunnya kedi wo nye bem na bezo isina na kopta eje ya no kwa awi eje posi de chowa e mo awia ikiri ki eje posi ina fuze ke de zelo mo ya e eje posi awle mo ya kan mo disi ba eje eh makan na disi oku ya batara nyago ke na akro me hekia ọ Lagos nke nna ahụ gara ebizie na Lagos ahụri iji akọrọ m ihe a ihe m na-achọ ime ka ị mara na ka ka mmesi hapụ iji dị nwoke ya maka na ọkụ na-agba

nwanne nwoke ka kọlụ izu ụka gara aga n'okụkọ ị gakwa na ọhụrụ n'oteke n'oteke gụọ ndị uwe ojii ji, nwa nwoke gbasa anyị eche nọ ndaba ndị ego mara na-eje okoya na na na ya O onye sere ikere nwanne ya ike o anụ nsụyanesi mmadụ dị muda ebudo ya nwụ ya ebudo ya bịa ya ebe anya ndị a na isi ọrịa kwa ọgwụ mgbochi ya na ọrịa toilet infection anaghị ebodo ha buru ya bịa na vileji ka agụ ụwa mmadụ aba agụ ụwa mmadụ akparị ị na-akọrọ m akụkọ ọya si m onye onye polisi kpọgburu isi onye uwe ojii isi onye ọcha kpọgburu onye nọ n'ime ọhịa n'ụsị na ndị na-agba nta onye nọ n'ọrụ onwe ị na m onye uwe ojii ihe achọ na-ege ihe m na ka ị mara ka m gbaga eziokwu isi ọma na ịnụ n'ime ọhịa dị mma kedụkwa mgbe m na-etiri udu nwa na-eke mgbe ha nọ na aka na anyụrịta ya dị anyị ịnụ nsị n'ime ọhịa bara uru ịnụ nsị na ala nkịta ejiji afụ nke oriri nkịta erie nke ya nke fọrọ na afọrọ ala ala egwe mmeta ihe m na gana abụ na-eri ọyị ji chefuo nya aha na-eje n'ubi nne nwaanyị eke na-asụ mgbe nwa ijiji rie nke ya ala erie nke ya ọnụ ji akpati fatịlaiza nka kɛ suma fɛn kelen kelen kɔnɔ la o jɛbɛ ko balo ka jɛbɛ kɛnɛ di mun kɛ di ye ka agu nia na yina o ye yele ka o o ni mechu mwa nti abi abi amara ka agu tabia agu tabia